ya ndị be anyị ndewonu ekene m onye ukwu kene onye nta kenekwazie ife na-emere gị ife hmm? aka m bụ onye nke unu maazị UC mana tupu m aga n'iru hmm? unu ga-afụ isiokwu m isiokwu injinia wee bịa bụ maka gịnị dibia na ọgwụ pastọ na ekpere nyaa ka m ji wee mee gịnị bịa mana tupu ma agawa n'iru ọ bụrụ na ọ bụ mbọsị mbụ ị na-afụ ife onyonyo m a sị gị nnọọ sonyere m n'ife na-eme na my Facebook page and also my YouTube page tinyere m akara sọskraịbụ ọ bụrụ ọgwụ niile dibịa gwọrọ na-ere ọ bụrụ ọgwụ niile dibịa gwọrọ na onye ga-agwa gị eziokwu ga-agwa gị eziokwu mụnwa bụ maazị UC pụta n'ụtụtụ a ka m gwa gị nke bụ eziokwu abịakwọrọ ka m bịa ka m kwuo okwu a ka ọ tọọ gị ụtọ mana ka isi na ya mee gịnị wee mụrụ ife na ndị mmadụ na-eje na nke dibịa kafa mee gịnị kafa shọ solution to dia problem onye kpatara ọya abụ ifete asị gị na onye ga-eje ka oje mee gịnị ka oje sọ solution na problem onye ka ị ya afụ ifete ndị mmadụ fajere na nke dibia. ka o doo anyị anya nke ukwuu Dibia abụrọ ife ọjọọ ndị na-eme dibịa fabụrọ ndị ajọ mmadụ nnọọ ọkpụkpọ oku ọ bụrụ na ịzaghị ya fama ụnụ ma ife ọ na-arizọt ụfọdụ gbara ọsọ na fama nze ọkpụkpọ oku chife kpọrọ fa n'ụzọ omenala ifetezie ndị dị otu a ịfụ na ife niile o e nwere ike ọ bụrụ na onye na-azụ afịa oge ife ebido onye nwere ya nsogbu ịfụ na ife e niile na ife ehe niile ga eme gịnị ma afịa ha niile o ma kọntena ha niile ife ha niile ga-eme gịnị ga-agbarisi ọntị ime ife ikwesịrị ime ọ bụrụ na iwu na mmadụ ji anọ n'okpu agwụ ya wee na-arụ ọrụ chi ya mba mba ekwerọ m na nke ahụ mana ikwe o mere ife ije eme o nwere ife iji eme dogo iwe jee nashi azụ meekwa ife ị na-eme ụnụ anụrụ ya abịa na nke ndị ụka ọ bụrụ ekpere niile pastọ gị kpere gị na work. ọ bụrụ ekpere niile ọsụkwa na bụ ceo that ceo ọsụkwa na bụ a prophet or a prophetess ọ bụrụ amụma niile eburu na-abịa na mmezu ọnya bụ isiokwu anyị n'ụtụtụ a dibia na ọgwụ pastọ na ekpere <laughs> Ah. maka ndị welu nchekwu efe niile ntụkwasị obi fe niile tinye n'ebe ndị na-eme dibịa nọ nwanne m ọ bụrụ ife aka inu na-atọ na-ada na ntị ka ọ na-atọ n'ọnụ maka dibia ga-eme nke o ji were biri dibịa ndị be sị na ọ bụrụ na dibịa emechaa gwụcha ife niile ọ ma ọ bụrụ na ọ rụrụ ọrụ ọ dị ka aja mbene ka a gwa gị nke bụ eziokwu dibịa ị na-afụ bụ mmadụ dibịa jee wepụta mgbọrọgwụ na mkpa akwụkwọ niile dị iche iche na anụmanụ dị iche iche wee mere gị ọgwụ o mechara gị ọgwụ ọ mmadụ ka ọ bụ mee gịnị ọ mmụọ o ji were alụ ọrụ maka onye ọbụla nwere mmụọ oji ji alụ ọlụ ka ọ dị n'ụka onye ọbụla nwere mmụọ oji ji ọrụ ọsịa tinye n'aka ka ife niile anyị mere ife niile anyị yọrọ ụnụ ka ọ bịa na mmezu okwu ọnụ o were okwu ọnụ ya kwuchie ome gịnị otie ọfọ ya n'ala maọbụ otie ọfọ ya n'elu ọgwụ ụhụ otu ọfọ ya n'elu ọgwụ hụ den ime gịnị ị garazie ya bụ soshal hibi na abụ nọ n'ụka ka ife niile anyị kpere na ekpere ka ife niile anyị gọọ n'ọfọ ka ọ lee ize prij ọ na-ayọ nwụọ o ji were arụ ọrụ ka ife ahụ niile fa mere gị na ya mere ka ọ mee gịnị ka ọ mịta mkpụrụ ọma dibia emechago nke o ji wee biu dibia mmụọ ga-eme nke o ji wee bụrụ mmụọ ọnya bụ na ọ bụrụ na ije ebe dibịa gwọchie ọgwụ ọ bụrụ na ọ rụrụ ya ọrụ nwanne m atara dibịa ụta ọ mmadụ ka ọ bụ <laughs> ọ mmadụ ka ọ bụ ọ bụrụ mmụọ ọ mmụọ na-eme ife ha o kwuru na ife ha ụnụ kpelụ abịa na mmezu ịghọtara ife m na-ekwu ọ mmụọ na-eme ọ bụrụ mmadụ ori ka ọ dịkwa n'ụka onu ka ọ dị n'ụka pastọ ji efete megini gịnị kpewere gị ekpere ọ kpechara gị ekpere ọ na-ekpe ọ na-ayọ mmụọ ji alụ ọrụ maka ịbịa n'ụka mmụọ dị n'iche n'iche mmụọ onye ji alụ ọrụ ọ kpechara gị ekpere okwue soshal hibi ka ọ dị ka anyị si were ukwu ị naranụ pastọ ezu ike ọ bụrụ na ya bụ ife mezue ọnya bụ ịbịa nye ekene ọ dịghị ka ọ dị so ọchịa two of them ifu na two of them na-aga together mana o site ka onye si were eme nke ya nwa hmm? ụmụnne m ọ bụ na izi na afọ ife onyonyo ga-asị nke nnọọ sonyere n'ife m na-eme na maazị UC um, facebook page and TMR can subscribe now my youtube page